abụ m onye ndụmọdụ abụ m onye isi ụlọ ọrụ abụ m di na nna abụ m nwunye na nne anyị niile bụ nje HIV ọ rụrụ ahụ na mmalite ihe kacha mapụ m ume na ndụ m mgbe m hụrụ okwe nyocha m nje HIV achọrọ m iti mkpu na nkoropụ ma bepụ anya mmiri niile m nwere achọrọ m ikwe na ọ bụ ụghọ ma ọ bụ nnọọ ajọ nrọ okwe ahụ dịka abụ nwa na-agụpụta ọgwụgwụ ndụ m adị m ka onye nọ naanị ya dịka onye ọzụzụ atụrụ furu n'ime ọzara nke ifufe na-akpagbu na-amaghị ebe ọ ga-enweta mmiri ebe idebe isi ma ọ bụ ụzọ ga-edula m ụlọ mgbe e mechara ọtụtụ ụbọchị ọtụtụ ụbọchị anọrọ m n'egwu nakwa onwe m eghere m oghe ajụrụ m onwe m mgbe niile gịnị mere ihe a ji mee maka gịnị ana m atụ ihe niile egwu ma ụjọ ile onwe m anya n'enyo atụrụ m ụjọ ihe ezinụlọ m na ndị enyi m ga-eme ihere m ga na-eme ha ya mere ewezụgara m onwe m n'ebe ụwa niile nọ atara m onwe m ụta atakwara m onye ọ bụ mụ na ya ụta atara m onwe m ụta atakwara m onye ọ bụ mụ na ya ụta ọdịnihu adịghịkwara m ma ọlị ọ gaala olileanya na nrọ m anwụọna kedu uru ọ bara ime nkwado maka echi nke a bụ njedebe o ruo otu ụbọchị anọ m n'ụlọ ndina m naanị m n'ọnụ olulu redio nọ na-akpanyere m ụka n'otu ntabi anya otu ahịrị egwu adọta m enweghị akpakpando n'obi gị na n'eluigwe aṅụrị ga-adịrịrị enweghị akpakpando n'obi gị na n'eluigwe aṅụrị ga-adịrịrị dịka m na-ele onyonyo nne m anya m echeta ihe ọ na agbakarị m ihe na-esogbu m oge ndị ntakịrị ị chọọ ịhụ egwurugwu ị ga-ebu ụzọ gabiga oke ebili mmiri enwere mkpebi n'ime m ịnọ ọnọdụ oke iwe ma ọ bụ ịlụ ọgụ nke a bụ ihe dịịrị m nke a bụ ihe dịịrị m ya mere agwara m onwe m dịka m na elu onwe m anya n'enyo kwụsị ịnọgharị otu ebe chọọ ọrụ ị ga-arụ ahụrụ m n'ime onwe m ike m na-amaghị na m nwere ume ewugharịa ihe niile iji merili ọdachi a achọtara m inweta ike na olileanya gburugburu m ezinụlọ m ụmụ m ndị enyi m okwukwe m na chukwu onweghị ihe yiri chukwu ọganihu sayensị na ọgwụ nkwado otu na-ahụ maka ndị bụ nje HIV gịnị bụ agaghachila azụ ma gwa ndị ndụmọdụ nọ n'ụlọ ọrụ ebe a na-eme nyocha okwu ọ gwara m na a ga-anabata mgbe ọbụla m bịara ebe ahụ ama m na ụfọdụ mmadụ ga-agharịpụ mmetọ m n'ihi na nkewa ka dị ma otu ọ dị e nwekwara ndị m ndị m ka nwere gburugburu ndị m nwere ike ịtụkwasị obi gaa chọta ha ha nọ ebe ahụ ikwupụta gbasara nsogbu gị na-enye aka igbochi nke kacha njọ ya mere enwere m obi si ike na-agwa ndị ọzọ okwu maka ya n'otu akụkụ ọ na-ewute m ụfọdụ mmadụ jụ m ma o nweghị ihe ndị ahụ ga-ekwu ma ọ bụ mee nwere ike ibutu m n'ihi nkwado m hụrụ n'etiti ndị ọzọ ịhụnanya ha gbanwere ndụ m niile n'ụtụtụ a ọkpara m dị afọ ise na n'ikpere m naanị iji susuo m ọnụ ma kelee m n'ezie nke abụọ gụsiri ike aga m achọ idebe iko ntụrụugo maka nne na nna m na ndị enyi m ndị afọma ha na nkwado ha nyere m aka na ndụ ugbu a enweela mkpebi uche ọhụrụ achụghachila m onwe m echeghachila m obi m na uche m anabatala m ọnọdụ m ebu m nje HIV ọ ka enwere m ike inwe nje HIV n'ime ahụ m ma ewepụla m nje HIV n'ime uche m enyela m onwe m nwere onwe agbapụtala m onwe m agbarala m onwe m na onye ọ bụ mụ na ya adị m ike adị m ike ekwenyere m na onwe m onwe ihe ga-agbanwe nke ahụ kpọmkwem akwụsịrị m ike n'ihu ọgbachi niile anaghị m agharịpụ eji m ọṅa nrọ m niile na olileanya abara m uru ọtụtụ mmadụ chọrọ m ezinụlọ m na ndị enyi m ndị mụ na ha na-akpakọrịta ụka tinye ndị ọzọ bụ nje HIV ha nwere ike ịtụkwasị m obi nke a na-eme ka m si ezi ike ahọrọla m ihe m chọrọ ibi ezi ndụ mgbe ha gwara m na okwe nyocha m gosikwara nje ọ dị ka nnukwu mgbalị a chọrọ ibutu m ụbọchị ahụ agwara m otu enyi m maka nke a ya ejiri ọchị sị m na mgbalị a bụ mmepụta ọlaedo ya ejiri ọchị sị m na mgbalị a bụ mmepụta ọlaedo ndị enyi m na ezinụlọ m na-akwado m na-agbakwa m ume n'ihe niile m na-eme o nweghị mgbe ọbụla na ndụ m m hụrụla ebe ịhụnanya gbarala m okirikiri ọ dị iche ma ekele dịrị mkpebi uche ọhụrụ m ana m ebi ezi ndụ karịa ka m dị na mbụ ahụrụ m na m na-ebi ezi ndụ karịa ọtụtụ ndị na-ebughị nje HIV mma echi m na-enwu dịka anyanwụ ugbu a nkeji ọbụla ana m ebiju ndụ afọ ha bụ nje HIV ha bụkwa onye ụtọ m enyi m ọga anyị nwanne anyị nwunye m di m nne na nna m nwaanyị nwoke nwa nwanne m nna m agụ m onye echemuche m na ya makọrọ